AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala eji m obi ụtọ na-anabata gị na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma biko n'isiokwu anyị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ụbọchị taa ọ dị ihe dị m mkpa m chọrọ ime ka o doo anyị anya nke ahụ mere eji kpọọ isiokwu anyị ihe anyị kwesịrị ịmụ ihe anyị kwesịrị ịmụ n'ezie ọ dị mkpụrụ ihe ole na ole m chọrọ ka anyị mụọ n'ọnọdụ a nke anyị na-atụgharị uche n'ime ya cheta na abalị abụọ gara aga anyị kwuru okwu na mgbe nwaokorobịa zutere onye ya na ya kwesịrị ihiwe ezinụlọ nwa agbọghọbịa ezute onye ya na ya kwesịrị ihiwe ezinụlọ na ọ dị oge nke kwesịrị ịbụ oge nke ịmara onwe ha n'oge dị ka nke a cheta na anyị sị na ndị bekee na-akpọ ya kọtship n'oge nke ịmara onwe ha oge ahụ abụghị oge nke ị ga-eji bie ndụ na-ekwesịghị ntụkwasị obi ọka nke onye ahụ kpọrọ onwe ya nwa okorobịa agbatụrụ m ya ụkwụ ụbọchị gara aga ọ bụghị oge ọ bụ onye abịa ya lawa onye ọzọ abata onye ahụ lawa onye ọzọ abata n'ihi na nramahụ dị n'ihe dị otu a ọ bụghị ọchịchọ nke Chineke ọ bụghị ọchịchọ nke onye ọ bụla nke ṅụjuru mmiri ara afọ ọ na-eduba n'ịla n'iyi ọ bụ ya kpatara o ji bụrụ mmehie ọnọdụ dị ka nke a emenyu ndị mmadụ anya kpatara o ji ghọọ isiokwu n'ụbọchị taa biko ọ dị ihe ga-eme gị itinye aka ebe a ga-etinye aka ebe a n'otu ugbo wepụ aka ebe ahụ ekwela ka ihe ahụ nọgide n'ime gị n'ihi na ọbụna ugbu a anyị na-atụgharị uche ndị a ọ dị ebe ị ga-abanye ga chọpụta na onye a bịachara lawa akpacha otu a ga-esi gaa mee ka ndị nwe ya mara na ọ bụ ya bụ onye ga-ebi n'ụlọ ahụ mgbe nwa bịa ga-alaghachi ebe ahụ o nwere ike izute onye dị ime ebe ahụ ya bụrụ na ohere adịkwaghịrị ya ọ bụkwaranụ gị gị nwa okorobịa ọ ga-adị aṅaa ma ị nweta onwe gị n'ọnọdụ dị otu a ọ bụ ya kpatakwara gị onye mụ na ya na-atụgharị uche bụ nwa agbọghọ n'ụbọchị taa izute ọnọdụ dị otu a biko ejila iwe eso ya laghachi gaa rịọ Chineke arịrịọ ka ọ gwa gị ihe ị kwesịrị ime n'ihi na ịtụkwasị Chineke obi pụrụ ịbụ na onye Chineke ga-enye gị n'ikpeazụ ga-abụ onye ga-eme ka esi eziokwu amaghị m na otu a ka ụwa dị ma nwee obi ike n'ihi na o sighị gị n'aka ma ọ bụrụ na ị kwesị ntụkwasị obi gị nwa okorobịa gị nwa agbọghọbịa mata na ihe anyị na-ekwu okwu ya bụ ihe anyị kwesịrị ịmụta n'ihe anyị kwesịrị ịmụta biko ekwela ka mgbe ọbụla nwa agbọghọbịa bịara n'ụlọ gị isi ekofu gị gaa ghara ịbụkwa onye ga-ekpakọ onwe gị ọnụ ọ bụrụ na gị na ya na-ehi n'otu akwa nsogbu dị ebe ahụ ọ bụrụkwa na ọ bụ ebe ezinụlọ zuru ezu biri n'ụlọ nke ezinụlọ nwere biko ka a chọrọ nwa agbọghọ a ebe ọzọ ọ ga-ehi n'ihi na ekwensu pụrụ isi na nke ahụ duhie anyị ihe ndị ahụ anyị na-ekwesịghị ime anyị eme ya mgbe o doro anyị anya ekwensu avọrọ anyị anya mgbe gara aga ọ dabara na-ahaziwo ihe ndị a nye mmadụ abụọ elere anya na-ekwesịrị ntụkwasị obi ebe ha nọ ma mgbe o ji dapụta n'otu ntabi anya azụkọtawa ihe ihe a ga-eji gbaa akwụkwọ ka onye ozi Chineke ghara ịmata ma ọ dị otu a ga-eme onye ozi Chineke aghara ịmata mgbe a gbara akwụkwọ naanị ọnwa isii ya daba na amụrụ agadaga nwatakịrị n'ezinụlọ ahụ ọ bụ na anyị agaghị ama na ọ dị ihe mere nzukọ nwere ike ịkpọ oku doo ndị a ọnọdụ nke ekwesịrị ido ha inye ha ntaramahụhụ kwesịrị ha ọ bụghị ntaramahụhụ a bụ ihe na-ewute m kama ntụkwasị obi nke e nwere ebe ndị a nọ aghọwo nke na-adịkwaghị ya ndị elere anya bụ ndị maara ihe aghọwo ndị na-amakwaghị ihe bụkwara ndị eji na-eme ihe ọchị bụrụ ndị wetara onwe ha ọnọdụ ihere kpachapụ anya na ihe ndị a dị mkpa gị onye mụ na ya na-atụgharị uche nwa okorobịa ọbụla nwa agbọghọbịa ọbụla nke mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nwee mkpachapụ anya mgbe ọbụla ọ dabara otu a ka ịkpa oke ahụ dịtụwa mgbe nta ruekwa mgbe ọ ga-eru n'ihi na ndị Igbo na-atụ ilu ha sị ngwugwu a na-atọ atọ o kwesịghị ịbịa ga atụpewe ya ka ị mata ihe dị na ya nke ahụ egosighị na anyị toruru ọlụlụ di na nwunye nke ahụ egosighị na anyị bụ ndị ṅụjuru mmiri ara afọ nke ahụ egosighị na anyị bụ ndị na-atụ egwu nke Chineke nke ahụ egosighị na anyị bụ ndị kwesịrị ka akwanyere ugwu Ogosighị na anyị kwesịrị ịbụ ndị a ga-azara ahụ biko mgbe ị na-eleba anya na ntụgharị uche ndị a ana m arịọ amara nke Chineke n'isi gị na-arịọ ikike nke mmụọ nsọ ka o duzie gị karịa ezi enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com nchekwaani nwere ike kụri n'ekwentị na 070 6363 7224. 070 633 7224. ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee abụ dị mma n'ụbọchị taa Bye. jizọs nọnyere anyị n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela nwanne anyị nwoke chika anko na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka ya chineke bara unu ụba n'aha jizọs onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnne m ndị Chineke gọziri ndị Igbo ana m ekelekwa unu taa na-ekelekwa Chineke maka ụbọchị ọzọ iji hụkwa ụbọchị taa na-ekelekwa ya maka nchedobe ya nke ọ na-echedebe anyị dịka anyị na-ekwurusi n'izu nke a anyị gaje ịnụ ihe banyere ịnọ n'ime ụjọ ma ọ bụkwa nọ n'ime nsogbu ihe ọgụgụ anyị si n'akwụkwọ matu isi ise ahịrị nke iteghete dịka m gwara unu na mbụ sị anyị ga-egbere naanị akwọ Matiu isi ise bido n'agharị nke atọ ruo na isi nke iteghete ya ma nke taa bịara n'ebe njedebe ya n'isi nke iteghete ya mbụ nke ikpete maazụ ya ebe ahụ na-asị ngọzi na-adịrị ndị na-eme udo n'ihi na ndị ahụ ka na-adịrị ndị na-eme udo n'ihi na ndị ahụ ka a ga-akpọ ụmụ nke Chineke ndị enyi m udo bụ otu n'ime mkpụrụ nke mmụọ nsọ dịka anyị ga-aga n'ime akwụkwọ ndị Galatia isi isi ahịrị nke iri abụọ na abụọ n'ihi nke a ebe udo bụ mkpụrụ nke mmụọ nsọ udo ahụ na-esi ebe Chineke nọ na-abịa nye ndị niile ndị ga-ekwe ka Chineke gwere ha rụọ ọrụ ndị a ka a ga-akpọ ụmụ nke Chineke nke bụ ọ bụrụ na m ekwe ka kraịst egwere m rụọ ọrụ iji mee ka udo na-adị ndị a ka a ga-akpọ ụmụ nke chineke n'ihi na ọ bụrụ na m enye kraịst ohere n'ime ndụ m ọ ga-eme ka udo ya bata n'ime m mgbe m natara udo ya n'ime m ọ ga-eme m menye ohere megwere ya gawa rụọ ọrụ kraịst ọrụ n'ihi nke a mgbe kraịst na-ahapụ n'ụwa ọ sị udo m ka m na-arapụrụ unu ma udo m nke m na-enye abụghị ka nke ụwa a na-enye anyị gaa n'ime ụwa niile taa anyị na-ahụ ebe agha na-ada ebe ahụ agha na-ada anyị ga-anụ na edupụrụ ndị ndị soja ka ha gaa gaa mee ka udo dị ebe ahụ ọbụna ndị soja ndị edupụrụ ka ha gaa mee ka udo dị ebe ahụ ha garuo ebe ahụ ọ bụ egbe ka a na-eji eme udo nke ahụ bụ udo nke ụwa eleghị anya mgbe a na-eme udo ahụ a na-agbagbukwa mmadụ ebe ahụ kwa mgbe a na-agbagbukwa mmadụ a na-ezukwa ori a na-apụnarịkwa mmadụ ndị a bụ ndị na-aga ime udo anyị ga-ahụkwa na udo abụghị site na akụ nke ụwa ọ bụghị ebe a na-aga enweta udo ọ bụghị zụta ngwongwo niile dowe n'ụlọ dojue n'ụlọ rụọ ụlọ elu ọ bụghị ebe a na-aga enweta udo naanị ebe anyị na-enweta udo bụ n'ime onye nwaanyị Jizọs Kraịst n'ihi na kraịst onwe ya kwuru si, abụna n'ime m kunu ga-enweta n'udo abụna n'ime ụwa nsogbu n'ebe ahụ nke mụrụ ihe ọbụla si n'ime ụwa abụghị udo ọ bụ na n'ime kraịst onwe ya bụ udo n'ihi nke onye ozi pọl na-adụ anya ọdụmọdụ na-adụ anya aka na ntị sị ka anyị gbakuonu ka anyị chụsie ihe ndị ahụ na-egweta udo ike ka anyị gbakuonu chụsie ihe ndị ahụ na-eweta udo ka nchụsi ya weta ya ọ dị mkpa ọ dị mkpa makwa na dị mfe inweta udo a site na ọ bụrụ na ihe ndị anyị nwere eju anyị afọ ọ bụrụ na ihe ndị ọzọ nwere anyị na-enwe obi ụtọ n'ebe ihe ndị ahụ nwere anyị ga-enweta udo ọ bụrụ na anyị ahụ ndị ọzọ ha dị mma karịa anyị anyị ga-enweta udo anyị ga-ahụ na okpukperechi Jizọs Kraịst wetara mụ na gị bụ okpukperechi nke udo n'ihi na onye mepere ya ma okpukperechi a bụ udo nke onwe ya n'ihi na a kpọrọ ya nwa nke udo n'ihi nke a ọ bụghị okpukperechi nke a na-eji mba ma ọ bụ ọgụ na-aga n'ime ya dị ka okpukperechi ndị ọzọ nke a bụ ihe mere okpukperechi mụ na gị mbụ ndị na-eso ụzọ kraịst njiri bụ iche karịa okpukperechi ndị alakụba ma na okpukperechi ndị buda ma ọkwa na okpukperechi ndị hindu ma ndị ọzọ ha dị iche iche n'ihi nke a ebe kraịst na-eme ka anyị matasị ka anyị bụrụ ndị na-eweta udo n'etiti mmadụ ibe anyị anyị kwesịrị ebe ọ bụla ibi buru udo ahụ ọ bụrụ na ị naghị eme udo ebe ị nọ mara na aga na kraịst enweghị otu olu ọ bụ n'ihi na kraịst anyị bụ onye udo mere ụwa niile ji na-agbakụ ya mgbe ọ bịara ọ bụ n'ihi na ọ bụ onye udo mere ndị na-eso ụzọ ya ji bịa wetara ya ekele mgbe a mụrụ ya ọlaedo na ọlaọcha na ihe ndị ọzọ so ya ndị a niile bụ onyinye kraịst i nyere anyị n'ihi na ọ bụrụ na anyị eweta udo nke kraịst ọ ga-eme akụ niile anyị nwere ya oju anyị afọ ndị enyi m udo dị mkpa ọ bụ ihe mere anyị ji nwere ndị nche niile ebe gburugburu ebe ọbụla anyị nọ ka anyị wee nwere udo ọ bụ n'ihi na ndị omekome na-agba kwa ụbọchị ọ bụ ihe mere ejiri nwee ọnọkọ niile ọgbakọ niile nke ụwa abụ na nsogbu niile nke a na-enwe n'ụwa ọ bụ n'ihi obi ezughị ike na ihe mmadụ nwere ejughị ya afọ na-akpata ihe ndị a niile asụsa Kraịst na-asa mụ na gị n'izu a bụ ọ bụrụ na anyị anabata ụkpụrụ ya ọ bụrụ na anyị anabata ndụmọdụ ọ bụrụ na anyị anabata ihe niile ọ gwara anyị nsogbu niile nke mmadụ egbowe ya bido n'ụbọchị nke mbụ n'izu a ruo n'abalị nke asaa anyị ga-ahụ na kraịst asachala anyị mkpa anyị niile ọ ga-abụ ihe a sara asa ma ọ bụrụ ihe mmadụ ga-anụcha ihe ndị a niile gwere ya mee ihe ma ọ dịghị onye ga-esi na kraịst emebeghị ihe ọ bụla o nwere ike ime iji gbapụta mmadụ dịka m na-ekwurisi ya sị Chineke agaghị iji onwe ya bịa nwagide gị si gị mee nke a ya mee nke ahụ ọ bụkwaghị Chineke Chineke enweghị ikikere ọ bụla n'ebe uche nke nhọrọ gị dị nke a bụ ihe o ji dị iche n'ebe ndị ọzọ dị n'ebe chi ndị ọzọ ha dị n'ebe ndị ọzọ na-akpọ onwe ha dịka ha bụ ndị isi dị ọ bụ ihe mere o ji dị iche ime n'ebe mmadụ nọ n'ihi nke a ndị enyi m ebe kraịst ala anyị mkpa anyị niile ọ dị mkpa ka anyị gbakute ya ka anyị tụọrọ ya mma mma ka anyị fee ya ezi ofufe ọ ga-agara anyị nke ọma hụdeta isi n'ala tupu anyị ekpe ekpere ekele dịrị gị Jizọs ebe eso ala anyị mkpa anyị niile nke izu a nara otuto onye nwe anyị ofufe niile na ọjịja dịrị gị ma nke ndị dị n'eluigwe na-enye ma nke dị n'ụwa na-enye nara otuto imele onye nwe anyị maka ọsịsị sara anyị ka ekele dịrị gị gọzie anyị ugbu a n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka si na-abịara unu Adventist ozi nke nzọpụta n'oge na na ụwa na-enye ụwa na-enye na Ooh, ooh, ooh.

on ka ọ on and get ka ọ Nwa Chineke na-ege ntị, Chineke arapụwo udo ya n'ime ụwa anyị anyị. ọ si udo m ka m rapụrụ unu udo nke chineke rapụrụ anyị ka anyị gbalịa kpaa agwa chineke n'ihe ọbụla bụla nke anyị hụrụ n'ime ụwa ma mgbe ekwensu na-eweta ụjọ n'ime ndụ anyị ka anyị mara sị na udo nke chineke ezuworo anyị oke amen imeela onye mgbasa ozi onye mechi eze nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ka chineke were nku ya kpuchite gị na ezinụlọ gị n'aha jizọs amen imeela nwanne anyị nwoke otu aka ka anyị ji na-echekwutara gị onye ọma na-ege ntị na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria awrnigeria at com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail mara na ị nwere ike ige ozizioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!